ụmụ ibe anyị apụtakwa n'ọzọ anyị apụtasị ya ọdịnala na-ezugo ndị ndozi ọnịnị na ndugo ụmụ ibe e, mgbe m na-ekwu okwu mbụ ekwukọtara m wee sị ka m jee na enwere ebe m na-eje ka m jee pụta oge na-adịghị anya anyị ga-edozikwugo okwu anyị n'igwe n'igwe okwu anyị ndị ụlọ na-akpọ o nwere ndị kwesịrị ndị chọrọ ịkpọ ka ha kwuo ọnụ ha ebe a na ana Igbo ka justice bidoro kwa ụnụma ọ na ana Igbo ka ebidoro justice justice freedom of speech bụ na ana Igbo ka o bidoro ọwụ na redio anyị eh, studio anyị dị redi anyị ga-eweta line ụnụ akpọọ ma ndị ụka ha kpọọ let them call because some of them victim of the system. victim of the system let them call ha kpọọ ka ha jụọ ese kwuo ihe ha we give them line let them say maka ndị isi ochie ndị afrịka ha nwere problem of complex ọya bụ a na-ekwu maka sudan egypt and all those places because of the complexity of the ha nwere problem of complex so ha chekwa ma ọ bụ ebe ahụ ha nọ na ka ụwa bidoro mba ọ bụrụ ebe ahụ even na your place ahụ ị nọ na n'Igbo ahụ e nwere ndị bi na Anambra nwee ndị bi na village so ọ bụghị iwu bụ na otu ahụ ị nọ na Anambra nọmba Igbo land ka nwụchara na-abịa nwee n'Imo so ọ ọsọ na ka ọ dị mgbe ndị ochie Africa is a world wide ọ bụrụ na village ọ na village so Igbo people na-eje Lagos develop legos a gwara m gị if want to know yesterday today if igbo people go to kano then give them bush them build if igbo people go to jena lagos enye ha bush them build otu a ka ha si wee build everywhere in the world in a tell simple thing simple mathematics so ọbụrụ na akpọzie egypt there is nothing like egypt egypt was created by the west enwere ya na egypt egypt was created by the west ihe bụ african land ihe bụ nna gị anị nna gị bụ ihe a so onwere all this is how they created cultures in Africa 90 percent of this tribe tribe was created by the West nwa bekee dị smart ọ dịkwa ha unu nwa bekee is not like you they are not dumb and deaf ọsọ ndị isi ojii wu dumb and deaf nwa bekee is not dumb and deaf nwa bekee ma ihe a every symbol of your ancestor nwa bekee does them nwa bekee study you call it Egyptology nwa bekee have science of studying you you know what is science is science is a stru proper structure of something nwa bekee nwere science of studying you to study you make it as a, as a, as a, a, a subject in, in class ọkwụnụma nwa bekee nwere subject of you ịma ihe akpọrọ ya egyptology egyptologist that's why everywhere in the world achọ mba m ekwu nke ebe a all the whole places if a na-eme invade today anywhere you see invade today go that place enwere e enwere history enwere history nọ ebe ahụ a na-achọ destroy everywhere mere invade there is a history a destroy ebe ahụ because nwa bekee is building future ọ chọrọ wipe out every old story because justice is good and evil justice is good and evil. good nna ụlọ mba nụnụ. ka nonsense so nwa bekee na process of wipe night history to o nke ya echi ọ ya ka ọ na-eme ndị be anyị amara ihe a na-akụ ọ ga-eme ụnụ vu n'anya ụnụ na-eme ụkwado ọdịnala ya na-ekwu okwu sọsọ ọdịnala maka na ọ bụ ọnụ ka eji eke ọnụ ha eji ebute ụrụ na nsogbu onwike ha emenwe n'aka maka o nwere ndị gụrụ akwụkwọ ha ji infọmeshọn ha mara ya ga-eji ya eme ha were na-arụ nwa bekee ọrụ mana ọ bụrụ na ha na-arụ ihe a na-ekwu ọ frọm ihe a ewerezie dị infọmeshọn ahụ rụbara onwe ha ọrụ instead of iwere je bara onye ọzọ uru bara onwe ya uru ọwụ midia wụ first first midia ọkwa ndị mmadụ na-asị bịa nkọmtụ ala igbo na bịa na ala igbo ma mee ihe ha nwa mgbe anyị ga-abịa Igbo sef ị gaghị ama ọwụ dị na nkịta sef ị gaghị ama so mmanụ ọwụ dịsi nganga mpako okomoko ịchọrọ ka everybody fụ ihe ị na-eme anyị anaghị eme otu ha ndị ọdịnala wee bịanụ eh, ndị na-eme nka ọmụnwa na-eme nka anyị nwa na-eme nka mba n'ọdịnala ya anaghị eme otu ahụ ndị lọya si fact speak for itself lekwa itolokwisa so n'ọdịnala ihe anyị nọwụ afụnanya n'anya ekwe nna nna anyị si anyị afụ n'anya ekwe afụ n'anya eme ọbụzavụ toch ya tọọchị ya smel wee smel nụ anụ na ntị ọ bụ ihe anyị bịara ihe anyị na-ekwu ebe a onweghị ebe ọzọ ị ga-anụ ya onweghị ebe ọzọ a ga-agwa unu na the Nikola Tesla Nikola Tesla na ihe ọ na-akọwa bụ Igbo sayensị nowhere on earth ka ị ga-agwa gị na Nikola Tesla is talking about Igbo scientific world quantum physics na-ekwu maka Igbo ị ga-aga na nke nwa bekee kwụọ $20,000 gụọ 9 years waste 9 years for nothing. just because of what ịgụsịa dị 9 years ị naghị arụ moto ihe ị na-arụ mekanik to repair nke arụrụ arụ i repair nke arụrụ arụ after 9 years to be a lawyer to be a lawyer 9 years to be ordinary ordinary mayor mayor 9 years to be mayor 9 years to be priest i bụrụ onye onye onye onye fara 9 years ka ị bụrụ fara hi pity pity ịbụna iwere 9 years mebe research study ba igbo for nine years i study igbo for nine years ị rụọ plan rụọ ụgbọ mmiri i study igbo igbo sayensị for nine years mee ọkụkọ ha nke a na-aka ntụ na atọ ọjị ime observable study of igbo sayensị igbo sayensị chọsụ asụsụ igbo were ha nke ọ bụla ịkpụ nwara ịmụ ọnwa kedu ihe bụ ọnwa were gaa na laboratory just mee sayensị of it were anwụ gaa laboratory mee sayensị of it were kpakpando gaa laboratory mee science of it were ofe a na-esi esi each and every food ị gaa na laboratory mee science of this food enitin na ị wetara njin moto njin machine were ihe gaa mee sayensị in Igbo language in Igbo language collect meanings from people collect meanings names ka ihe na-akpọ ya ka ihe a na-akpọ ya take them to science and observe destiny imesia ya ifu ka ga-esi arụ ihe say ya become a creator ị na-eji waste time na Harvard Harvard to be a lawyer lawyer onye ka ị na-ekpe na-ekpere ikpe mmadụ zuzu ochi pụta isi enye gị 100,000 because enwere m certificate from Harvard enye gị 100,000 isi support wasị support wasị this is judgment of west ihe judgment ndị west mmadụ mfụcha eziokwu ogbudo ihu na site ya bụ qualified lawyer qualified lawyer laya ihe bụ qualified laya ọwụ qualified lawyer ife onye mere ihe ọjọọ onye mere ihe ọjọọ life and direct e, weta ego asị mee ihe ọjọọ maka na ị gụrụ akwụkwọ na Harvard ị nara ya 100,000 buo asambodo hey best lawyer o nwere best lawyer o nwere best lawyer ihe a bụ ochi ihe ahụ criminality ihe ahụ criminal ka na-akpa ise criminal ọ bụla judgment ọ na n'ọnụ Igbo na Igbo culture nwere the best culture on earth ọ ya ka a ji ekwu maka ọdịnala the best culture on this earth ọwụ ndị Igbo nwere ya ọwụ na anyị mee practical practical practicalized it as our ancestors did anyị enwe the best society anyị nwere best science information ọwụ na anyị practicalize ya into our institution as educational system ụmụ anyị awụrụ the builders like our ancestors do eh, anyị nwere the best allegory for sweat swearing an oath ịgọ ọjị anyị na-afụ a na-ekwu ekwu eziokwu bụ ndụ ọ bụrụ ka mmadụ iteki od eziokwu bụ ndụ onweghị ihe niile anyị nwe ya kpakpakpa from a to z ọnwụ na anyị practicalize ya dị ka nna nna anyị ha anyị enwekwa society strong society again because only four things ga-eme gị ga-eji aga n'iyi only four things ga-eme gị ga-eji aga n'iyi number one government nọmba two culture nọmba three parents nọmba four ngịnwa ọnwụ na onye na-enọ bụrụ ndị nkịtị iwe onye ịbụkwa onye onye nkịtị ọnwụ na disi fọ process wụ ndị nkịtị ụnụ bụ ndị nkịtị enweghị ihe dị ka nchi gị chi gị na-achụ gị chi gị na-ejide ihe ahụ bọnkọm ihe ahụ ndị famasis virus and antivirus every disease on this earth was ndị great created every disease on earth created by pharmacie's. all of them from A to Z so ụmụ ibe nke unu na-akọ maka chi ele ochie arụ agwụ ọwụ the same thing pharmacist na-eme na another level because ihe ị na m gwara gị bụ only way ị ga-esi abụrụ ị ga-esi awa ahịa only way ị ga-esi abụrụ ị ga-esi awa ahịa bụ destiny ọ bụrụ na your gọọmenti enwere plan use kọlchọ ọ bụrụ na ị nwere kọlchọ use parents ọ bụrụ na ị nwere parents use yourself chọba amamihe look for knowledge look for knowledge look for knowledge because ị na-anụ about material wealth you follow material wealth literally ọ ga-etunye gị n'ọnwụ ọ ga-etunye gị n'oshi ọ ga-etunye gị n'ama because ị na-efollow use your eye you don't use your sense ị na-eyuzu your eye naghị eyuzu sense gị ọ bụrụ na anyị mee ọdịnala Igbo ka ọ bụrụ our way of life anyị niile ga-aba uru anyị ga-enwe decent society nwee developing society nwee ihe ọbụla anyị chọrọ n'ụwa ọ bụrụ na anyị enwere ọkụ we go on the street Nwa because m nwere onwe m agaghị meje na street ọbụla nche ịnwe ọkụ enwe m ọkụ ụbụ na ị chọrọ ịga na street ga na street na enwere ọkụ nobody will stop you ị ga-enwetara ya ọsọ you can get that thing easily you go to street and say we Igbo land once must have light ị ga-enweta ya so easily and fast because he want light gọvanọ ahụ n'ebe ahụ ịchụpụ ya wepụ na ya ọnwere sọpọtụ ụnụ na ọchọ ọkụ ụnụ nwa ọkụ that means he is the problem that means onye nwa bụ the problem so you can remove him in every which way in any which way because justice is good and evil in any which way Unu ewepụ ya die ọ bụ unu chọrọ ụzọ dị mma unu aga na street si na this road must be good i were aka gị rụwa ya were aka gị rụwa ya ọ bụ unu chọrọ inwe ezigbo mmiri iji aka gị tinye because african people anyị na-eme ka ndị lazy people abịa ndị ọcha na-akọ anyị ọnụ iwe a na-ewe anyị waya anyị ji ewe iwe pụta anyị na-eme ka lazy people isi gọvanọ adịghị mma what are you doing remove him why na ị gaghị ewepụ ya dia eh? local gọọmenti unu enwerọ o nwere ihe onye ọbụla agba nkịtị o nwere onye kwere ekwu okwu anyị ụzọ adịrọ onye ọbụla agba nkịtị enweghị ihe dị kọlchọ nkịta na-ekwu ekwu bikos ọ bụrụ na ị nwere kọlchọ all those things ga-adịrị gị because onye ọbụla gba aka ụkpaka ọ bụrụ na ị nwere culture this thing ga-adị difficult because ọkọchị anyị nwere culture igbo n'enu ọnụ anyị nwere igbe culture n'enu ọnụ ndị nọ legos eze ndị igbo na legos eze ndị igbo na Kano eze ndị igbo na Japan eze ndị igbo na Thailand eze ndị igbo na Spain eze ndị igbo na England eze ndị igbo na Malaysia onwe no single one of them nwere ụzọ esi aga village ha no single one of them nwere ụzọ esi aga village ha no single one then what is the meaning of eze ndị Igbo kee the meaning of eze ndị Igbo mmadụ one ka bidoro ahịa eze ndị Igbo ebe nwe ebe nwe eze ndị Igbo ebe nwe ebe nwa that is not the purpose ihe a na-ekwu okwu bụ na Igbo adịrọ mma so ọ bụrụ na ị chọrọ ịbụ eze ndị Igbo jee jee mara ihe a ga-eme ya tụọ alụ tụta alụ ka amara ihe a ga-eme ihe a tụta alụ ka amara ihe a ga-eme eze ihe ana Igbo adịrọ mma isi eze ndị Igbo ide ebe ka ị na-eze onye ka ị na-eze so ụmụ igbe advice ka m na-enye unu advice because ndị ọdịnala ha nwere ụzọ ha si eje mana onye ọbụla chọrọ ime nọmba wan bụgodi ana igbo ebe ị ga-efokọs na ya dio problem bụ na ana igbo ka ọ dị ọhịa ka agụ iyi iro nsi jeje tụzuo ụnụ amara agụ iro nsi tinyere na nsogbu a unu ọmana agụ iyi iro nsi tinye ndị unu ọmana agụ iyi iro nsi tinyere ndị igbo na nsogbu ọ agụ iyi iro nsi 1966 ọ sị na ndị a dị kọrọpt disi kọrọpt ị na-ekwu okwu ọ febọrọ ndị Igbo ọ ndị Igbo ndị Igbo na-egro 90 90 fastest growing on earth 40 per annum o buru egbe chọwa ndị ọzọ si na these people are corrupt these people are corrupt but you nweghị ndị dị corrupt there is no human corrupt well why are you worried Igbo people adịrọ corrupt ijebe chọwa ndị Hausa na ndị Yoruba dị corrupt chọwa ndị awụsa na ndị yoruba dị corrupt otu a ka nwoke asị wee họtụọ igbo growth disikwana na họtụrụ igbo growth just for nothing sake because na o nwere ndị dị corrupt ebe ahụ ọ gbasara gị ọ gbasara gị ebe ahụ ọ gbasara gị jee ebe ahụ were ọgwụsị ha asị oke ịgbagburu ndị awụsa na ndị yoruba ịgbagburu ndị igbo Dat is your for ebe ahụ ka ya source of the problem si na o jeje gbusie n'ọwa igbo ku n'ọwa igbo q na o mere igbo onwe onye dị corrupt but why na ha ejighị aka ha jezo onwe ha ebe ahụ leave them let them do it themselves ije ebe a njerụpụta mmadụ chịpụta mmadụ ụkwụ n'ama kịta now kịta now ndị Igbo na n'ala Igbo ọkụ adịrọ mmiri adịrọ ụzọ adịrọ kama ị ga-agakwa jekwube n'ala Igbo ị chọrọ ndị mba mmiri jebe ee eh, ujekwa ebe ahụ kwụ na-egotekwa okwu gụtere mmadụ na ya adị kwụpụgodo ihe na igbo adịrọ mma ndị igbo enwere kọlchọ 90% of ndị igbo na-eje ụka for you ọbụrụ problem for you but ịma ha na ahụ fundamental problem the culture of igbo people nyenwa bụ the growth of igbo people and they are the best in the world so one of the best with the culture of igbo people the best one of the best even if not the best ọ bụ your focus bụ ihe a your life your happiness everything about you bụ the culture that is omenala igbo na ọdịnala igbo omenala iwu ala nsọ ala ntọala na ọdịnala ihe isi a ọya bụ your problem and you must solve them ọ bụrụ na ịsọlvụ ya nwere ebe ị na-eje ọ bụrụ na ịsọlvụ ghọ ihe ịnọ a ọsọ gị nye gị amerịka ọsọkwa ndị amerịka pụọ na amerịka ije ebe a biri you will cry ọsọ si nye gị amerịka you will cry isi na asị go and market somewhere sị na onye agwara gị ya because anaghị eje ụnyaahụ eje because every you must build based on ideology every culture is based on ideology so what is your ideology because culture is an ideology it's a cult culture is an ideology is a cult institution so ka ihe ga-build based on what iwe ahụ m igbo Christian, ahụ m igbo igbo igbo jew means what means what you don't understand ịghọta ihe a na-akọ ọ bụghị chukwu ma nze ọgwụ bụ nwoke <laughs> go and read go and read gaa na google ọ dị na google jee jee na google go and google it all those dị ebe ahụ go and google it jee google agụ ihe iro ntị 1968 jee google ya <laughs> google ya bịa gwa anyị gwa ihe na-eme ihe ọ bụla anyị na-ekwu ebe anyị ma ihe anyị na-ekwu anyị ma ihe anyị na-ekwu jee google ya google ya ha niile ma agụ ihe iro ntị ma ma nze ọgwụ ha niile niile jee gụwa ngụgụ lid mara onye lid dị ku ọ bụghị na emere ku kedu onye lid dị ku who lead it ka onye planụrụ ya who plan who plan dị ku kedu onye bara n'ọkwa nze ọgwụ ọbara n'ọkwa ọ bụ agụ iro nsi bara n'ọkwa so ọwụrụ nze ọgwụ lid rie ha ụkara agụ iro nsi nta pawa ka ego si wee ba majik o mere majik wee bata <laughs> ọ bụrụ na ọ mere majik na ịgwa m nze ọ bụ lidiri ku agaghị iro nchi awụrụ prezidenti mba na so nwanne jee jee gwa ndị oriri jee jee refine ya datin resach ya ọfụma ịgba na enwere ebe mmiri sibara opi ụgbọkọrọ so ọnwụ ndị igbo na-akọ anyị problem ndị igbo all the time ndị igbo na-akọ anyị nsogbu ọ ndị igbo na-akọ anyị nsogbu o rukwe na kịta na egen na-ekwe na ana igbo na anyị nwere gọvanọ ebe ahụ dis gọvanọ enwe ihe a na-eme ha enwe ihe a na-eme instead of anyị nwa na ịma ihe anyị ga-eme dis gọvanọs ma ndị onye ọbụla gba nkịtị achọwagodi ndị ndị yoruba chọwa ndị hausa mana ihe na-ebe anyị dị anyị si ebe a isi mkpi dị na akpa mkpi eh? ụmụ ibe ka anyị megodi n'ọdịnala ya ka anyị megodi n'ọdịnala ya ọdịnala ya onyenwe ga-enye ụlọ okwu ọ ga-abụzi o ruo echi enwee ndị na-ekwuchiritere ụlọ ọnụ ụnụ because ụmụazị a ebere m na-emere ụmụaka igbo because onwere onwere onye care for dem nobody cares for them ndị nwere ego na-aba na ya dị ha ha eburu nnukwu moto rescot. escort kpọrọ escort nwee ịṅụọ nwa ịṅụọ nwee ịṅụọ aba na compound apụọ so look at generation and ndị a nwere ego only few all the whole generation nọ nkịtị no plan onweghị plan there is no plan na ala bekee ịrụ ha ọrụ a na-enye gị ego ahụ jawa gị ijee etiritie gị e, ụzọ dị mma mmiri na-agba ọkwa mmadụ mere ihe ọkwa ndị mmụọ ọkwa mmadụ mere destini ọkwa mmadụ mere ihe ọkwa ha ndị mmụọ so ụzụrụ amaghị akpa ogene ya nere ịgba anya n'ọdụdụ nee na ala bekee nụọ na ala bekee anya unu amana before wụrụ ọdịnarị meyọ na ala bekee ọdịnarị meyọ ị ga-aga school for nine years you must have ị ga-enwe ihe a na-akpọ diplomat na language diplomat na language ị ga-enwe a diplomat na language na language nke ndị Igbo bụ onye amụrụ na Kafanchan ọya ahụ gọvanọ n'ala Igbo na kafa onye amụrụ na na Zungeru ndị Igbo how many of ndị Igbo gọvanọ amụrụ ala Igbo how many of Igbo gọvanọs ka amụrụ n'ala Igbo ha ma asụ Igbo ndị eze amara asụ Igbo n'ala Igbo ndị eze kpesịghị ekpere asị na n'afọ Jizọs ị na-achọ ebe ihe na-eme gị si n'ala bekee ọ bụrụ na ị marọ ị ga-enwe diploma na language four years four good years ka ị ga-agụ language ọkwa language go your language ka ị na-agụ four years n'ime your language four years <laughs> before you were ordinary mayor ordinary mayor n'ala bekee ifu na ndị a dị serious gị anya ndị ahụkwa kọlchọ because mayor wụnụ kọlchọ mayor awụrọ dị president ọwụrọ gọvanọ mee ya awụrọ gọvanọ ọrụ president mee ya like eh, um, traditional rulers ịghọtago all this eh, your council council leaders ọ oh, ya oh, mayor so if mayor need nine years to study before ọrụ mayor imagine governors just imagine governor so i set a pace you must set a pace high jump so ndị mmadụ wufee the jump bata na igbo tradition then ị ga-ama you will see the change ọwụ na isi etinye dị space of ordinary onye ọbụla cross nwụ the line yes ịma na onye a bụ onye nke anyị this person the light will shine and everybody will see the light because anaghị ekpuchi afọ ime aka but ị nwere bandịrị you don't have border so anybody can see any anywhere bịara azọ gọvanọ n'ala Igbo anybody ị gaghị eme n'ala Hausa ị gaghị eme n'ala Hausa who born you ị gaghị eme n'ala Hausa nobody ị gaghị you cannot do it onye ọ bụla ga-esi ebe o si onye a mụrụ na Kotonu sef bịa n'ala Igbo ọzọba gọvanọ and o nwere ike win onye a mụrụ na Ghana ga-azọ gọvanọ n'ala Igbo win ye oje oje mee fake certificate ọbịa ọ sị gị na amụrụ ya ebe nwa amụrụ ya ebe nwa no verification because ndị all these rulers ndị ahụ fake ha na-anara ego tii n'akpa ha na-anara ego tii ịghọtago so ụmụ ibe ọ bụrụ na emere ọdịnala a anyị agaghị enwe ndịrị emeghe ọdịnala agaghị enweba ndịrị so ọnwụ na eme ọdịnala ọdịrị ndị a difficult ịbata that's all all that is otu a pump play because ọ ga-ama asụsụ Igbo ọfụma ọfụma mara the meaning of asụsụ Igbo ọfụma ọfụma mara the meaning of Igbo culture ọkwa nke ndị ọrụ anụ na naịka nzu ọ mara the original nke ndị Igbo before wee nwee ike ịwụ dị kansụl ka ordinary mayor ọ chọzi ịgazi gọvanọ ọ ga-ama at least minimum of nine years ọ ga-ama ihe igbo pụtara before ọwụrụ m na igbo bụ savior no show the light ka igbo bụ igbo bụ show the light igbo bụ show the light ị kwesịrị ịma destin before ị bịa mebe kọba ihe ị na-akọ ọgba ebe o si pụta si ahụ gọvanọ a na-eme kampen gọvanọ ọ na-eme kampen gọvanọ unu echebugoro nwe ya akpọ ntọala gịnị wụ ntọala na ala igbo gịnị wụ ntọala unu amaghị nwe ya akpọ ntọala gọvanọ ga-esi ebe o si bịa emego ntọala a ga-emenụ ntọala na bifo gọọmenti ya gọvanọ abụrụ gọvanọ a ga-eme ntọala bifo enye enye tiketi ọ bụghị oje ha na-abụja enye tiketi ọ na-agba n'ala Igbo na anambara elekshon Imo elekshọn em nkewa elekshọn mba bifo ichi anyị anyị ga-ama onye ịbụ anyị ga-ama onye ịbụ a sị na igwe bụ ike mana nke ọ bụrụ ya nke ndị Igbo bụ ị na-agwa ya na onye ahụ onye oshi ọ sị gị e mana ọ nwanne m onye oshi mana ọ nwanne m bara ọ bụrụ otu a ka esi eme nwanne ihe adịrọ mma bụ ihe adịrọ mma ihe na-adịrọ mma ihe bụ ihe na-adịrọ mma sọ ka mma na anyị ji oge chụwa ego ochi bifo chi ejie tata bụ gboo ihe na-eme igbo si igbo n'aka ọ dị n'ime igbo ọ dị n'ime igbo so and ọ bụrụ na eme ha ọdịnala ya enwekwe there is no way o nwere other way because ị na-agụrụ 1 wee gụọ 2 ị ga-agụ 1 ị wee gụọ 2 ịgụsịa 1 ị gụọ 2 anyị agụbeghị 1 anyị na-achịgụ mba so ụmụ ibe a sị m ka m kpatụ aka n'okwu ọjọs o nwere onye jụrụ m ajụjụ bifọ mgbe ahụ kwụsịrị okwu ọ bịara akọba ụgwọ na-akọ ihe na-agbaka moto ọ mara ihe ọ na-akọ dutọrọ mara ihe ọ na-akọ ịghọtago so m sị ka m gbugharịa ahịa nwa obere oge mana nsogbu adịrọ ụmụ ibe ọ ga-adịkwa na echi echi ka anyị na ozi ọma etu esi eweta ya na nke echi ga-adị egwu ihe anyị ga-eweta echi ga-adị egwu ịmara m ala ka ispak bren ndị mmadụ ispak adị bren ochebe echiche ọfụma asụsụ igbo abụrụ asụsụ igbo bụ inu ọ bụrụ na ịghọta nwa ilu ndị igbo ịghọta igbo ịghọta nwa ilu ndị igbo ịghọta igbo ebe ọ bụla ijere n'ụwa ị ga-abụ nnukwu mmadụ ebe ọ bụla ijere n'ụwa ije intaviu ajụsịa gị intaviu ịsasịa ya ha wee gị n'ọrụ ozugbo ozugbo mana nsogbu adịrọ nwanne eziokwu ọwụ ndị igbo ịma na bikos ana m ekwu dịstin ndị mmadụ aghọtara ya mana ndị igbo yutu dị yutu kwesịrị na front na ala igbo ị gaghị fight nwu two wars at the same time ị gaghị fight nwu gọọmenti at the same time the igbo governors it's impossible ị gaghị fight nwu nigerian government and the igbo governors you can never do that it's stupid the highest stupidity with that thing ị gaghị eme nwunye ị cannot do it and you can't even try it you must face one either all government or governors mana the problem bụ governors or government all governors first If you finish with governor was ndị ọzọ gị na ha ji ijibe tinyegodi your own person there put your own person first force that place take over the land first tinye your own person first there need to challenge external force challenge external force but first of all internal force chi internal force change any internal force ọ bụrụ na ọ bụrụ ya onye unu ya na-agba ọkụ adachụ oke idebe ndị ori na ya adị gị ha oge ezigbo ori <laughs> itinye onye ori na geeti na geeti <laughs> mgbe ọtọ ọbụla ibu ezigbo ego bata ọgwụọ gị baburu ego gị wa sọ ka mma na ụnụ gbakọrọ ọnụ were otu a fọsụ fọsụ ụnụ nwere na ị nwere fọsụ you have force you hav nọmbas you hav people ịtụ egwu atụ egwu ị nwere people wepụ were ya ọ power wepụ nda tinyere tinye onye nke gị ebe ahụ If don't let people fool you tinye onye nke gị die then inwe backbone inwezie bone to challenge onye ọbụla na challenge ịchọzi challenge abụja challenge ha first of all change godi ndị a chenjie ha ị gaghị emenwu ha avoid ime ha avoid ha egbuo gị ime ha avoid nọrị stand by side by na nonsense ha nwere power they have authority ha nwere immunity ha nwere ngwa ọgụ nwee polis ha wụ chief security officers ọ bụrụ na chief security officers bụ onye nke gị ife na ị nwere advantage ọ bụrụ na chief security officer bụ onye nke gị ị nọ na advantage so ọ ka mma na ichegharịrị echegharị because doing the same thing expecting a different result always iberibe ka ọ bụ na sayensị anyị na-eme ihe a na-akpọ ị na-eme ihe ime ya fọ kekasị ekwu ihe ekwusef na laboratory ị na-eme research na laboratory na-eme ị na try something ị na-efeli na try. kwa na-efeli until you nweta the result ị ga-change different experiment before you nweta the accurate result ọ ga-eteki gị time before you nweta so nwere mistake dị n'ụwa ihe ị na-eme bụ just you are doing experiment everything is experiment ọwụ na ime nke ọbụla ọwụ ọkụrụ ime nke ọzọ bụ na ọwa okoro ime nke ọzọ bụ na ọwa until you get it right until ị nweta ya ọfụma that is ihe a na-ekwu ụmụ ibe so ikwere ka mmadụ gwa gị na ee ime nke abandon ichenji nke nweghị ị na-echenji you are trying to get a result ọwụ na ịtra ya nke onye ha gị result ịtra ya ọzọ onye ha gị keep on trying different different things until ị nweta a result n'ime ya ọwụghị jos park ya moto one side na-akọ nonsense it does not work that way. Asị sị m unu dodịkwara ụmụ ibe ke okike chebe unu